onwe ihe na-achọ imebi ihe in fact o mebibeghị ihe already and i have to talk about it ana m ekwu maka ihe ahụ akpọrọ first fruit first fruit mkpụrụ mbụ gị that is ego mbụ bata gị aka na arọ nke so many churches and ministries nọ taa wee na-agwa ndị mmadụ na ego mbụ ị ga-anata na jenụwarị ya bụ ụgwọ mbụ a ga gị na jenụwarị na ị ga-ewere ya otu ahụ ọ dịbịanye chọọchị ọnya bụ first fruit a na-akụzi my question wee bụrụ ọ bụ na ị were your first fruit your January salary wee nye pastọ gị maọbụ prophet gị maọbụ reverend maọbụ revrend fada maọbụ bishop maọbụ apostol kedu ka ị ga-esikwa ụgwọ ụlọ kedu ka ị ga-esi settle landlord kedu ka ị ga-esi setụlụ ụgwọ ọkụ na ụgwọ mmiri ụmụ gị ọ ga-ejekwa akwụkwọ that's a very big problem chinefo ndị otu anyị bụ ndị pastors and prophets a na-achụfusi ndị mmadụ n'ụlọ ụka with the level of greed anya ukwu na oke ọchịchọ fọmfoju akpa anyị ji eje ozi a ibido na disemba gbabara ya ọkwa ya marakwa na ụgwọ ozizi ọ ga-anata na jenụwarị bụ chọọchị ka ọ ga-enye ya na ọ ga-enye ya chineke ị nwere obi mmadụ gị nwa bụ pastọ gị nwa bụ bishọp gị nwa bụ reverend gị nwa bụ reverend fada gị nwa bụ apostol gị nwa bụ evangelist ị nwere obi mmadụ ị kọnsidara e, ka onye a ga-esi wee bufebugharị because na february dị n'afọ jenụwarị february dị n'afọ jenụwarị ọhịa ọ proceed o nweta n'ọnwa jenụwarị ka ọ ga-eji take care of himself and his family na february iwesịa gather the whole salary ndị pastors na ndị prophet mekwa n'ọrụ ndị mmadụ ebele ndị otu anyị ndị pastors na ndị prophet mekwa ụlọ ndị mmadụ ebele. Unachufusigo so many people from the church. So many people are just interested in Basalo Church. If in a far wrong hand, you promise the miracle. You don't even have any encounter with God. You, pastor, you know you don't have any encounter with God. The miracle you promise them, Ego ha zụtara n'ahịa ị na-akọlugo here in the name of na show seed na na-akwụ tight tait na a na-akwụ ụgwọ kanselin of god agba kaadị at the end of the day they will spend all they gathered for the year without any changes in their lives ọkwanye bụ na ha na-apụ bazia na street na-ekwugheri si na chọọchị bụ scam na jesus bụ scam na this one scam na christianity bụ scam You pastor, you prophet, you bishop, you apostle, you reverend, you evangelist, you reverend father. You know the truth. na God, the real. mana ndị na ha nwere encounter bụ ha na-ekwu na god bụ fake na christianity bụ scam ọnụ doro gị anya n'oge nwa mere ihe ha na-ebere akwa ọnụ doro gị anya n'oge nwa bụ pastor gị nwa bụ prophet gị nwa bụ evangelist gị nwa bụ bishop gị nwa bụ apostle gị nwa bụ reverend doctor because their encounter with you did not build their faith rather their encounter with you destroyed their faith in god maka na ịbụ onye oke ọchịchọ maka man of god woman of god fabachaa kaadị wee fụ gị fabịa kwụọ ụgwọ ekpere ụfọdụ akwụọ ụgwọ deliverance ibe bịa n'afa seed na ha ga-eso seed those ones ewutara aka n'uche will not ask questions nwere the only piece of land di erapụrụ ya wee so seed n'aka gị pastor iwere adịa na nke ị nwere enwe yet at the end of the day enwere ezigbo ife ọ ga after sowing of seed life ya dịkwa otu ọ dị ife na emi ya na-emesikwu ya ike you know you don't have solution to their problems why are you demanding that money from them if at all na ị the grace question grace ya ọ bụ na chineke nyere gị ịkwụrụ chineke ego one na m adreesị gị nwa bụ pastọ na m adreesị gị prọfet gị gị evangelist gị reverend gị nwa gị apostle gị bishop if at all god gave you the grace how much did you pay for the grace ego ole ka ịkwụ wee nata amara chineke ọ gịnị ka ọ ga-eji bụ onye nwee problem bịakwute gị ọ kwụọ ụgwọ gbaa kaadị ka ọ wee fụ gị bikos n'ịmalụgo na onwe ndị ebupụrụ batrị ha ebupụ ịmalụgo na onwe ndị mmadụ dị ndụ na-enwere brain box ịmalụgo na onwe ndị bụ mmadụ dị ndụ ewutala tara n'uche ha bikos echeghị m na o onye anya dị mma na-agba kaadị ka o wefe man of God echeghị m na o onye isi dị mma na eje agba kaadị kwụọ ụgwọ ka o wefu ewu man of God I don't think so I don't think so then ịnachakwa ahụ ego kaadị ị naghị ego prọfesi na bibuzie ha amụma ịgwazie ya ego ọ ga-eweta ka ihe na-eme wee dị mma at the end of the day during your administration call kwa ha to come and sow seed ha bịakwa sow seed akaụntụ gị a na-egro nke ha na-agbada ego dị na akaụntụ gị a na-eme increase nke dị na akaụntụ ha nwa a na-agbada agbada yet onwere ofufe fa jeta na ha na-abịa your church because Akachukwu adịrọ na your ministry ihe na-eme biznes iwebido ilebe ife nsọ you sell all prayer material prayer materials ị na-ele ihe niile handkerchief ị na-ele handkerchief 100 naira ị na-ele 5000 maka na idisivu ha ịghọgburu ha gwa ha na anointing dị n'ime ya jenụwarị ilebekwara ha stika 2024 chetakwa stika ilebe ha na 2023 o chenjiri okwa na ndụ ha ilebekwana ha stika ọzọ ha ga-agbadokwa n'ọnụ ụzọ ha na 2024 ị na-elebekwa ha mmiri businessman olive oil gị olive oil 700 1000 naira ị na-eri 15000 gwa ha na pawa dị n'ime ya ọ dị anyị nwa e na-eje Israel anyị Israel bata with evidence na anyị si Israel bata anyị ga-ebutezi n'ọya gwasịa ha na nke a bụ from Kenan nọ 200,000 ebe ọ bụ na gị nwa na-apụrụ ukwu Usuke gị nwa eluru Abuja bịakwube ije Israel na-ele olive oil 15,000 anyị nwa na Israel ga na-eri 200,000 ihe ọ biznes ka anyị pụtara ime ka ọ bụ ọrụ Chineke ka anyị pụtara ịlụ I want to start from this Rahab ozi Chineke. We have deceived many. anya aghọgbugo so many people. O na onye anyị ya mepere nwantịntị o si na chọọchị gbapụ. Jezie join na ndị nkwugheri kwugheri bezie na street. Na enwere ife dịka Christianity na Christianity bụ scam. Ndị na-ekwusi ka onye akpara ọra n'isi na jesus bụ scam. Jesus bụ skam ọ bụrụkwa kristianity bụ skam nọọ gịnwa bụ pastọ ya gịnwa bụ prọfet ọ gbakwute i ya irichaghị gị ya ebe ịma na solution to his problem Every man na solution to her problem ọ na-ewe m iwe ọ na-ewe m iwe dị iwe anyị si edisive ndị mmadụ n'ihe gbasara seed sowing ọ na-eso seed show seed show seed onye na-eso oro seed agaghị aza ekpere ya ọ na-ewe m we iwe ndị a niile na-agbapụ na chọọchị a na-agbapụ na chọọchị na chọọchị na-emegide ha ha na-agbapụ na chọọchị na ha baa n'aka the wrong people that has no solution to their problems onye ọbụla chọsịrị ịbụ man of God ọ na-ewe m iwe ọ na-ewe m iwe dị iwe unu si anaghị ama tight yet you cannot assist any of the members of the church nwee problem bịa ọ bụrụ na ị bụ my tenant afọ m bụ ifrem ọnụ onye ọ bụrụ na ibi na my house many of the places nwere buildings ị na-ewere ego na-eje enye pastọ gị na ị na-akwụ January first fruit your first salary na ọchọọchị nwunye gbakwa chelu m na my rent ị ga-akwụrịrị m ụgwọ ụlọ bifo ị na-ewepụ ego ka ị wee denye pastọ na ị na-akwụ first fruit na ụgwọ ọnwa izizi akwụ gị na arọ na ego izizi imeki na January bụkwa na wepụta m ụgwọ ụlọ m o bụkwa ụzọ wepụta ụgwọ akwụkwọ ụmụ gị bụkwa ụzọ kọsida ego gị na ndị be gị ga-ejiri nri maka na febụwarị ọnwa febụwarị na-etokwa ajọ ogologo donu onye nwere the fewest number of days mana ọ na-eto ajọ ogologo ma ọ bụ na ya aghọta nwere fake miracle and arrange miracle and stage managed prophecy ewee jide gị gasa gị brain ihe ọbụla agwazi gị na-eme ya ewuọtara akọ gị ewuọtara akọ uche gị